that you know where it is coming from. <laughs> Start you fall on you. Start you fall on you. Hello? Hello, onye isi? Biko, nna Jacob elekwala ka ịzakakwanụ fon fon onye isi m. Anyị mawo ndị chịga. akpaechela gị ọchịagha ihe ịchọkakwawa ọgụ ịchekwa ọgụ ama enyekwe gị ọgụ ịchekwa ọgụ ya ahụ ịchọkakwa ama enyekwe gị ya hapụkwa maka mmanwụ ha kpụrụ nga ahụ dọsa nye onye isi fon ka mini ya kwuo sena onwe onye iwe kwughị akwa iwu chief ekwunughị igbo onye isi onye isi asị m ekele gị onye isi onye isi kpakwa ahụ onye isi onye isi biko ịkpakwa ahụ elekwanụ ka ị werere ego ị ga-eji kwa ndị m na nna m penshọn were gaa kpọrọ anyị mmanwụ enwe onye isi ọ dịghị nnọọ ka nnọọ Jekọb kụgbukwe gị di a aka enwere ya ihe mkpụrụ ee eh. aka enwere arụsị niile ihe mkpụrụ n'Imo steeti ee eh. lee e eh, jos chere nnọọ ofu kugbu oge ofu kugbu ọjọs ọ ga na-aghọrọ onye ọbụla n'ezu na-akụgbu n'otu otu otu otu elu ịma ihe ime gị ịma ihe ime gị nne m arị m shọ arị m shọ arị m shọ ịmawo ihe ime gị ihe nwoke nwoke n'obodo ya ha were ụmụnne anyị gbuo jajajajaja nwoke eh? enwe ka na-eboghị ya ama m na ihe nwoke a megere n'obodo ya ya na iwu ya ka ị kara eme kara awụ times bet bet ndị obodo ya ihe m nyere gị wụ enwe ije m na-aga nga abịala m dị ije oredi nga ka m ga-anọ tili mmanwụ akịrị ihe ekwụọra nga ee eh? kpọkwa ha bụta ego ole ka i jiri medi inyoka eh, biko ego ole ị hụrụ skuulu a n'akụkụ vileji gị ụmụaka future leaders hei nna well ataghị m gị ọwụ ndị tere gị vootu Oh, chai na m ewela iwe ihe <laughs> iwe enweghị ịhụ m ara agbaala m ara agbaala ara agbaala ara agbaala everybody ndị lisi rị mma ara agbachala Heke niile ihe ha hụrụ ee eh? nne bikonu bikonu wepụganụ nwoke amaghọ m ihe ọ ga-eme ọzọ amakwa ọ ga-akpụkọ ugbu a o nwere kpọrọ anya ekwensu bịa wepụga ihe itiri nga wepụga ya wepụga ihe n'ime otu isi ewepụga ngwa hapụ ka chere ka m gị aka biko ndị nụgo olu m biko unu banyere m aka aka ụtọ na ihe ka m hapụ gị ya ka ugbo onye tiri ya ngwana ka mapụ ya akụgbu onye tiri ebe ha na-amaghị ha mega